abịa ka a kpọkọọ ọha ndị Igbo ka a kpaa nkata ihe ga-eme ka ala Igbo dịrị anyị niile mma ee ndị na-ege ntị anyị ekelela ụnụ onye na-ejitere ụnụ onye ụnụ na-anụ olu ya ugbu a maazị Ejikọba ndị mụ na ha nọkwa n'ebe a wụ maazị Oke Ụkachukwu maazị Keke Odeluga ndewonu ịma izu ụka atọ gara izu ụka atọ ugbu a ihe anyị nọ na-akpa awụ maka otu e ga-esi jiri amamihe wee kwado ala Igbo wee na-ebu ala Igbo ka ọ na-aga n'ihu ọkwa okwu anyị kpụ n'ọnụ taa anyị ga atụlekwe ya n'ọtụtụ ụzọ ọtụtụ ụzọ mana ihe anyị na-ekwu uwu amamihe elee otu ndị Igbo ga-eji amamihe wee mee ala Igbo ka ọ ghọọ ala bekee ee maazị Odeluga ị chọrọ ịtụnye ọnụ n'okwu a ịma na onye isi ya na ọka ọ dịka ala bekee ọtụ mana elu nri ala bekee ka anyị bie ka chineke si wee mee anyị ka chineke si kee anyị maka na ịma na igbo si na ọdịbendị deliver mm. nọọ aka onye mma onye ji ka o ji n'aka na nke onye bụ nke mana nkụ dị na mba eghele mba nri igbo ama na-eṅomi eh, ị na-eme ka na-eṅomi mba ọzọ nọọ ka mba ọzọ na-eṅomi fa ya bụ mana aghọtara m ife ị na-ekwu na Igbo niile na ịbịa tụkọba alụ gbaba izu anyị enwe ike wee hazie ebe anyị maka na otu esi dekwanubie ka ọ ya ya bụ koro bụ ebe Igbo na-agba izu ebe Igbo na-atụgharị uche Igbo si na uche bụ akpa onye pụta ọnya nke anyị na-ekwu ọka isi m ghọta ọka isi malụ anyị mara ife niile ma ọ ya ka o ji dị mkpa na onye ọbụla nke na-ege anyị ịchọọ ịtụnye ọnụ n'okwu a ideela anyị akwụ ide ị ga-ede n'oyibo ị ga-ede n'igbo anyị ga-agụ ọnwụkwa na ajụjụ ịjụ anyị aza ya mgbe ọbụla anyị ji chighata ọnwụkwa na ife ikwu bụkwa ife a ga-eji igbo ga-ejibu ike anyị agba mbọ fụ na onye ọbụla nụrụ ya ma onwe nke anyị ekwuterọ igba haziela anyị kọwara anyị ya bụ ibezi akọ ya bụ unu na-ege ntị anyị na-ekene unu ọtụtụ n'ime unu na-ezisola anyị ozi zikwa ndị ọzọ fatie ntị anyị na-ekene unu rinne maka nkwado nke unu na-akwado anyị anyị wee na-agbakiri ya n'anyị ọtụtụ mgbe anyị ga-ewetala unu okwu dị iche iche ife gbasara ndụ Igbo na-ebi na mba ụwa niile ka tụmadụ n'ala Igbo nke dị n'ime Naijiria taa ọgwụkọkọra m n'ọnụ Maazị Oke ị nwere ike ịtụnye ọnụ n'okwu a enwere ihe ị chọrọ ikwu ihe so dịka uh, maazị Odeluga kwugolo ọ dị mma na ndị mmadụ na-ege anyị ntị ọ dịkwanụ mma na ha na-eweli ndị anyị aka elu na-asị na-emenụ na ife unu na-eme dị mma ee eh, onye asị jide ka o ji mana ọ na-eme ọfụma mana anyị ga-achọkwa dịka o si kwu isi anyị jide ka anyị ji dị mma mana anyị ga-achọ ịma ife onu bụ n'obi maka ọ nkụzi akwụkwọ ka anyị bịara anyị bịara nkata ka anyị chọrọ ịkpa anyị na-ekwu ka o si dị anyị na ka anyị si ghọta anyị ga-achọkwa ịma kedu ife anyị kwuru iji wee sị anyị na aka gị dị n'elu n'ịkwadoro ife anyị kwuru kọwaa ka anyị ghọta mmalụ nke anyị na-eme ọfụ ka anyị wee melụ gawa n'iru onwekwanụ nke anyị na-eme adịrọ mma mee ka anyị malụ ka anyị wee wepụ aka maka na ife anyị na-ekwu dịka ya bụ na ife a na-emezi n'ala Igbo kịta awụrọzi nke a ga-eji si mmadụ jide ka ife a na-eme adịrọ mma ka nkụ ọ nwanne onye na-agba ajọ egwu ọkụ iku a na-akụ ya ọkụ iku na-akọzi anyị so nya ka ji asị ndị be anyị ndị ada eme ọfụma awepụ aka enwe n'ofe ka ọ ghara ịghọ aka mmadụ ọ dị ka aka mmadụ na tupu ọ onye bụ aka mmadụ ka iji ji nwe wepụ aka enwe ọ na-agba oluo ndị be anyị asị na ka e were efifie chọwa ewu ojii fe na-ewute m na efifie na a ga-eji tọọchị chọba wee ewu ojii ya tọọchị ka anyị chọrọ ka etinye batrị mpanaka <laughs> anwụghị mpanaka na ka anyị wee chọba wee ewu ojii ka o wee kwe nchọta eh, nkata nkata adịla m maka icheta n'izu ụka gara aga ụkọchukwu Austin Okigbo anyị bidoro kpawa nkata kpala ya ebe anyị na-ekwu na mahadum ebe ọbụla ndị Igbo eh, ebe anyị bi ala Igbo ịga ntakịrị gị ịhụ mahadum ịga ntakịrị gị ịhụ mahadum a na-ajụ mahadum niile a gịnị ka ha na-ewepụta n'abara ala Igbo uru enwere ihe a gụtara ụfọdụ ndị na-agụ n'ịntanetị ma anyị nwabụ ndị na-ebihụ n'ụlọ ma ndị na-agụ newspaper bụ ndị bi n'ụlọ ma ndị na-anụ ozi n'ọtụtụ ụzọ dị iche enwere onye wepụtara ozi na-akọwa sị na ihe ndị Ogun steeti na-eme ekwuwe ndị na-akpata ego Naijiria nke wu federal eh, alokeshọn, ọwụ ha na-akacha anara mana nwa nke ha ji eh, onye ọchịchị obodo ahụ gọvanọ ha ewere ihe gbapụ China kpaa nkata ya ghọrọ ha ngịga hmm. e na-emeghe nnukwu industrial park n'Ogun steeti ndị China na-ebute ọtụtụ eh, indọstrị ngwaọrụ a na-ekwu na in fact mgbe ihe a bidochara eh, ọkwụrụcha ọfụma agaghị mmadụ niile ndị niile na-achọ ọrụ na Ogun steeti agaghị ezu ọrụ a na-achọ na a ga-agazi ebe ọzọ chọwa ndị ọrụ ha bịa biri rụọ wee na-ajụ ịjụọ ndị na-agba China Naijiria ọndị Igbo ọtụtụ ndị be anyị na-aga na-alata na-aga na-alata ịnọsịn ka ọ bara ụba e, CKD motosaịkụl o bidoro ọkwa na China elezi otu e ga-ewu ndị China buruzie e, e, gia 2 bata Naijiria ndị Igbo ahụghị anya ajụjụ m na-ajụ ndị gọvanọ anyị ụna na-arahụ ụra so m e onye nwere ike ịtụnye ọnụ n'okwu a biko ajụjụ ndị gọvanọ na ha na-arahụ ụra dịka ịjụ ajụjụ anyị ma anyị ma ose ya ọsị mhm. ịlahụ ụra ụfọdụ n'ime ha ga-ajụ ha na ha dịkwa ndụ <coughs> ọma na ga-akpọtebe maka ọtụtụ n'ime ha na-arapụ jee ofesi jefe ụmụ ha jee otu dị iche iche na-akpọ ha ndị na-akpọ ha ka ha bịa kwuo okwu ejechazie ha buruso akpa ya ibu afịa wee naba ọ na ha sara anya mepee fụ ụgbọala ha ji wee ga fụ okporo oloko ma nke na-agba n'okpuru na-ebu ha ọ na ọ bụrụ ebe a ndị be anyị na-eje enenechi ihe ndị a ka ha jọ ọ na ha chọpụtara nọ ndị na-achị ndị na-achịkọta obodo bụ ndị na-enye aka eme ka ihe ahụ dị mma ọ bụ ma ndị gọvanọ ọ bụrụ ọsọ gọvanọ ma ndị nọ na steeti House of Assembly anya akpọsịrị ha ha na-alahụ ụla ọ fọrọ nwa obere ịjụ ha na ha mụzikwa ha ndụ maka mm-hmm. ife ha kwesịrị ị na-eme na ịjụọ m bụ ime ka ọ dị mfe maka ndị na-azụ afịa ma ọ bụ ndị nwere ike itinye ego ha na steeti wee lụọ ihe wee mee ka ọlụ dịrị ndị nọ na steeti anọ mana ọ bụrụ ihe anyị na-afụ ọ na-abụ gọvanọ nke bata ndị nọ na steeti anọdụ ịchọ akwụkwọ a ga-eji wee nye gị ikebido ọrụ maọbụ ka ị wee lụọ ihe nke achọgodo ndị a ga-enye ego maka ọ bụrụ na ịfụrụ onye ọrụ anya enwe m afụ gị anya mana ka m rapụgodi etu a maazị odeluga o nwere nkwo igbo ga-abụ anụ asị na afọ na ọ gbaziri igbogharị e ka asị na ọ gbaziri ọ dịka ọ na ọ igbo ka na-ekwu maka ọtụtụ ibe afụ maazị ejike na-ekọwa dị na ndị ondo na-alụ ọfa ncha bụ ife anyị na-ekwu bụ ife ga-eweta ịnọ n'udo ichekwa obodo na ife gbasara ebe nchụnta ego dị mana igbo mebulie gboo mgbe Emeaghi Ọkpara bụ premier onye na-achịkọta Eastern Region o wepụtara ọtụtụ atụmatụ wepụta obodo ụfọdụ obodo dịka Ụmụahịa Golden Guinea Aba River Borders Glass Industry ụdị dị iche iche Ọnịcha ndị Nnewi ka aghabe gbara izu wee sị na fama njezi ọrụ oyibo afa ga-anọ na nkwọ Nnewi wee mee ife ilue Nnewi alụs factory factory factory ọnịcha factory factory aba factory factory factory so ọ bụrụ ifefe a na eṅomikita kịta bụ ife igbo mesilụ na dịka arụ iri na ise na arụ iri na isii gara aga mana anyị nwabụ ndị bidozilie na-adachighazi azụ na-akpụcha ụkwụ eh, so n'oge ụfọdụ na-asị mmadụ nọzikwa n'ụlọ ewu so na oge elugo ka ndị na-achị anyị na ga-asa anya ha ga-asa anya mmalụ na obodo enwere ike inye nwa ụmụ ọlụ ma ọ bụ inwe ike iji aka ya wee na-eme ife ọ ga-eji wee biri na efu nke anụnwa ọ na-afịọ na-akpọtụ maka ọya nke a na-akpọ korona e, virus ya bụ nje ịfụ ka o si wee mee na onwere onye na-apụzi afịa na-agbazi ọsọ eje afịa ọsọ na ịzụta ife na China ya bụ ọtụtụ ife a na-ele n'afịa na n'Igbo. ọtụtụ ife a na-ele na eme market ma ọ na Ariaria ma ọ na Mgbete ma na Lagos ma na Kano ma ọ bụ na na-abịa eh, etu afọ ya bụ ife batago Lagos ifrọf na onye isi esi mkpọ ka ọ jee na legos ka ọ jee zụta ife a ga-ele na ọma nkwesị eh, mana ọ bụ na nwere nke unu na-eme na ọnịcha afọ karịa ma ọgwụ welu onye ewelu chata keke wee jee ya bata so na fancha bụ ife adị maka igwe ka ọdịniru na anyị ga-ebido lobe ilulu na ụdị ife dị odo maka na ofe ga-emesịa balụfe uluru nne balụ ọtụtụ ndị obodo afọ ọgwụgwọ ka ọra n'ọnụ ịma otu ihe na na-eche ya na ndị asị oke gwara ụmụ ya ụnụ bịa na-ata ụkwụ mmadụ mụọ aka mmadụ onye riri nri ọkwọ ha aka lakpuo oke bịazie na-atachapụ ya nri oriri ịta ịfụọ ya ikuku ka ọ ghara afụla ya oke ofu ihe ya ji ihe m ji echeta ewu legodu Lagos steeti ọ mmadụ pụtara si ka emejie legos kwalite eh, ịzụ ọtụtụ eh, ma ahịa ma indọstrị ihe ọbụla na-akpata ego emejie ya mm-hmm. hmm? ndị mmadụ abatawa batawa batawa anyị bụ ndị Igbo so bata legos ana m ekwu ndị na-azụ ahịa kịta naanị m ekwu ndị na-arụ indọstrị a na-arụ akwado unu unu na-arụ rụchazie ha bịazie gị na ngwanụ lekwa ihe ị ga na-akwụ ịkwụrụla mgbe eji ana gị ego a isigodu n'ọrịrị e, ọnụ ahịa bọta ị ga-akwụli ihe ihe m ji akọwa ihe awụ na anyị nwa ndị nọ n'ala Igbo eweta gọọmenti sọbsidi unu eburu kee ihe ọzọ unu ga-agazi iwu tụtụrụ ndị na-akpọsa ahịa nwee nke ha na-eme gị igbuoro ha ahịa ha atarị ihe niile ala n'iyi ọ bụrụ na unu ga-enye aka meghee biznes n'ala Igbo ndị mmadụ a na-akpata ego na-akpata ego na-akpata ego unu na-ana tak enwere mgbe oge ga-eru taks unu na-ana n'aka ndị Igbo ga-akarị ihe fedral na-enye ọ bụghị mma ife ị na-ekwu bụ eziokwu maka afụrụ m ka a na-ekwu maka Imo steeti afụrụ m um, ebe ndị na-akpọ onwe ha best friends mm-hmm. na-eme uh, mmemme ahụ ha mm-hmm. ha kpọlụ deputy ha kpọlụ gọvanọ Imo steeti ọfụ zitere mm-hmm. deputy ya nụ ka ha na-ayọ gọvanọ ime ka ọ dịrị ha mfe inweta akwụkwọ ha niile iji wee rụọ ọrụ nke a wụ ọrụ ha na-ebubata ma indọstrị ha nwa chọrọ ịlụ mana ihe ọ na-ife ogosiri bụ na ọ na-afịa ha arụ ije weta akwụkwọ gọọmenti ga-enye mmadụ iji wee bido ahịa ibido ọrụ ma wee na-ayọ ka o wee dịrị ha mfe ka ha wee nwee ike ịlụ ịlụnwu ife ha chọrọ iji aka ha lụ na ha egogo ana n'ọzọ ime ife dị na ya ọ bụrụ ha bụ ndị izizi kwuru ya anụgo m ọtụtụ ihe amalụgo m ọtụtụ mmadụ ụfọdụ ndị si obodo oyibo ebe ha nọ naanị Igbo ibido ọrụ mana ife ji ha bụ na ịga iji iweta akwụkwọ a ga-eji lụba ya bụ ọrụ ma ọ bụ igo a na ị ga-eji wee bido indọstrị echebe ka gọvanọ saịnụ CO ka ọkwa ihe a na-akpụ ya certificate of ownership mm-hmm. ka o wee bụrụ nke gị ị wee mara na ife maka ọ bụ na emere etu ahụ ọ ndị obodo zi nke ndị obodo ga-asị na ndị yutu na-enye nsogbu na ya akwụ ha ụgwọ community development akwụcha kwụọ ndị adọlt wee je kwụọ ndị igwe na ndị mgbe ị ga-eji kwụchazi ihe ndị a niile taksị niile a ego ị ga-eji lụ onye bụ ife echebekwa ka akpata ọzọ mana ọ bụ na emelụ ka ụmụ ihe a dị mfe maka ndị nwegoro ndị nwegolo ife ha ga-ebido ọ ha bidozi ọ gawa n'iru ndị ga-anye steeti ego taksị erie nne ndị nwere ọrụ erie nne ị na-asịzi weta taksị onye ahụ etinye aka n'akpa fụ na ihe dị na ya mana dịka ikwugolu ọ onye nwere ihe ọ nwelụ ga-ebido ka ya kpọba afịa n'ọnụ ụzọ ma ọ bụghị achọ ka ya chọọ onye ya ga-anọnyere na shedị ma ọ sị na o nwere nke ya nwere ka ya gbawagodi motosaịkụl wee na-achọ ife a ga-eji na nnibe ha n'ihi gọọmenti eje nọchielu ha ụzọ mana o nwere ihe ọzọ anyị e nyere onye ahụ si ya ngwa jide ha ọ mgbe onye ahụ ghọzila amaka ekwu bido ụba n'anyasị nawa ndị mmadụ ife ha ọ mgbe ahụ ka ọ dịla anyị mma ma ndị na-etinye ife ha ga na mmadụ ka ndị gọọmenti ife anyị na-ekwu uwu etu esi echekwa obodo ike nchekwa obodo abụrụ sọsọ mgbe a kpọrọ ndị amị ọ bụ ndị ndị uwe ojii kwuchisie ha ụzọ bunye ha egbe mgbe obodo dị n'udo ma ọ wee chekwara ya nchekwa obodo bụ kedu ka gị na onye agbata obi gị si emekọ enyi m nwoke gwara m sị m na ọ bụrụ na nwoke binye n'ụtụtụ nwee ebe ọ ga-eje ọrụ ọ bụgodu n'ugbo ka o ji ekọ ma ọ bụ ọgba tum tum ka ọ na-agba o jemechaa ya na-efifie ọ nata na mgbede rie nri ike agwụ ọ na-akpụ ụla mhm. mana ọ bụrụ na nwoke kunie n'ụtụtụ o nwere ihe ọ na-alụ ọ na-akpụ ụla o kunie n'efifie chọọ ife ọ ga-eri ọfụrụ ọ na-akpụ ụla mana nwata na-akpụ nke na-eteghị nwata n'iru nne ya agụụ nwere ike etiti abalị ọgbọtee nwoke ọfụrụ ka ọ ga-eme ọ kwụchielu mmadụ ụzọ nchekwa obodo wee ime ka nwoke ahụ nwee ife ọ na-alụ ga-eme ka ọ na-akpụ ụla n'anyasị teta n'ụtụtụ bidokwa n'isi napụkwa onye ọbụla na-agwụ ụla ka ọ ghara ịbụ ụfọdụ biri ka oke ụfọdụ ebiri ka ngwere ọha wo nchekwa obodo mhm. ịma e, ịma e, ihe ị kwutere n'Imo ka m tụnye ọnụ n'Imo steeti because e, a na-ekwu a na-arụ aka mm. anyị nwa ebe a ebighị n'ụlọ ihe anyị na-anụ ụwa akụkọ anụrụ m na mgbe enyi m a wụ ele ahịa gọvanọ ka a chụrụ achụ ihe dị ọha na ọnwa ole na ole ọ batara o bidole mejiwe imo steeti ọtụtụ ihe e, nna ya ukwu rocha tụtụrụ laa n'iyi n'imo steeti ihe dị ọha were nwayọ bịakwa si ka emee ọrụ ka ọ bụrụkwa ọrụ bekee civil service mm-hmm. ka ọ kwudo ọtụtụ ihe wu e, wụrụkwa e, nwanne m nwoke gara gara gburugburu ihe onye e gbutere ya gbuo ihe onye ritere ya rie asị mba ọwụghị otu obodo dị mma obodo na-aga n'ihu ọwụghị otu ihe chi ya ebido mejiwe ngwanụ ee ndị Supreme Court n'anya ha ha ewepụla were nna anyị ukwu bụ enyi m a Hope Uzodimma Tige ajụjụ m na-ajụ Hope Uzodimma ịchịwala ị ga-achịkwa ọfụma ọwụghị ịbata bụ ihe na-ese nọọ imo steeti atagbuola onwe ha n'ahụhụ ugbu ịbatara ị ga-emekwe ka ndị imo steeti ka obi dị ha mma ka gị na ndị tinyere gị n'ọkwa unu a ga-atụtụrụ ihe fọrọ n'imo steeti rie ọ ajụjụ m chọrọ ịjụ taa maka ọwụhụ e, e, ndị si ọwụghị inye enwe iko na-ese nọọ mgbe ị ga-agazi ime ya mm-hmm. ka nsogbu dị oh. ịbatala anyị amarala politiks eh, Naijiria wụ eh, ikeketa orie kama ọtụtụ ndị ọzọ gọvanọ ọtụtụ ndị ọzọ like Ogun steeti gọvanọ anyị na ha ekwu okwu ya ugbu a otu ọbụla ha si bata mhm. ha ahụla otu ha ga-esi mee ka ọ dịrị ndị nga ha mma hope ụzọ dị mma ị ga-emekwe ka ọ dịrị Imo mma a na-ekwu ihe ọgwụkwa naanị gị eh, maka a e na-ekwu ya abịa ta ọjị o teela akpụ gị n'ọnụ elee mgbe ị ga-ebili n'ụra mee ka ọ dịrị ndị abịa mma ọ bụrụ tinye ọjị um, mhm. um, ama onye na-ekwu ha dum ọ bụghị otu ihe ha dum otu ihe hmm? n'uche nke m na ife a ga-ajụ Igbo bụ unu n'anya ndị a niile chigolu n'ala Igbo kamgbe Obasanjo ji wee bata ejichi akwa n'ọchịchị nke ndị ndị nkịtị na-abụrọ nke nchigbu ndị amị ị n'anya anya na-asị kedu ife ndị a anụnwa nke kawasi je ọlụfa ezighi ezighị ezifa nke kawasi lụgha kedu onye lụrụ ọfụma kedu onye alụrụ ọfụma ke nke ọlụrụ ọfụma ke nke ọlụrụ ọfụma ya bụ ị na-anya ịfụ na kamgbe eji wee bido ụdị nke ọdọrọ ndọrọ ọchịchị ya anyị adịghị ewepụtanwuzi ọkpụrụkpụ mmadụ onwe ebe igbo na-akpọ ọkpụrụkpụ mmadụ ya bụ mmadụ gbasiri ike onye ọ ga-abụ apịa ya aka dị ya ife ịma ụdị igbo na-asị na nwoke taa iche taa akụ afọ iche ya bụ onye nwee ike ịpụta hazie obodo anyị enwetara ọva anyị ga na-ajụ onwe anyị ajụ ọtụtụ n'ime ndị anyị wepụtakwa oge ụfọdụ anyị eloo na ha ga-emenwu ife dị na ya pabazie parapụ ibe ziba mebe ife ọzọ mana na ụdị ọchịchị nke anyị nọ n'ime n'ime Naijiria nke afọ bụ nke chọlụ ka onye ọbụla bụ onye so wee nwere obodo maka na a na-enwe obodo enwe abụrụ n'ofu onye nwe obodo n'ọha ka ọha ka na aka na ife anyị ga na-ajụ onwe anyị bụ ndị a niile nọkịta asị ma ya etilfa ma ọ na ya etierọfa kedu ifefa kwesịrị ịlụ ịlụ ụlọ anyị kedu ifefa ka ụfa ga-alụ anyị agbadofa ka ha lụọ ya maka ọ bụrụ na o menwuru ife okwu then ịma na onye ama ụgha ịma na nyanwa abụrụ onye eziokwu na ọ kwesịrị ọ ịbata na ile ka a na-ekwu ndị gọvanọ maka ọrụ a na-akpọ ndị gọvanọ akpọrọ ndụka ikpeazụ kpọọ ha okwu etu a ka anyị si akpọkwa eh, eh, onye nke nọ na Ebonyi na-akpọ nwanne anyị na Anambra na-akpọ onye nke nọ Enugu mana ka a na-akpọ ha ọ ọsọ gọvanọ ọ na-abụ oge ụfọdụ ọ dịka ọsọ ofu onye na-ekwu ife na-eme na steeti niile a kpọrọ afa House of Assembly ka m jigodi ndị House of Assembly Igbo afụrụ m vidiyo one na one ka Emeka Ihedioha na ya ndị na-akọ etu o si bata ife wee gbanwee ewee bido mebe ife ka o si kwesị onye ọbụla na-etinye ọnụ n'okwu mana olulu izu ụka ndị Supreme Court ji wee sị na na onye ọzọ onye ha chere meriri ndị a na-ekwu ga ga enye a krọs kapet na-agwachakwa ndị debe anyị wee inekwazị anya vidiyo nke wiiki gara aga na nke izuụka a na-ekwu ọ dịkwazị ka ọ na ọ ofe onye ahụ na-ekwu okwu ọ na-ekwukwazị ka a ga-asị na onye a na-akwadobu mbụ ụwa ajọ mma enwekwazi onye ọfụ ka ndị mmadụ hmm. na-aga ngagharị iwe na ife suprim kọt mere edoro ha anya ha nwabụ ndị na-ebe ahụ na-aṅụ iyi na-asị na suprim kọt na ife ha telu adịka ofe ofe nlacha na-asịkwazi ndị nọ n'ilu agagharị ha jee na gbuo zuo ike ka ọ bụrụ na ya mm-hmm. na ụlọ ofuru ife ya fụrụ o so dịrị ndị nọ na House of Assembly ma ọ n'Imo ma ọ na ala Igbo ọbụla kedu iwu unu na-emepụta iji wee mee ka nwee ndị ndị enwere ọrụ nwee ọrụ ka nchekwaba obodo dị izi kedu iwu unu na-etinye kedu nkọwa unu na-ewepụta kedu ka unu si wee mee ka gọvanọ nwee ike ịlụ ife o kwesịrị ka e di ya jụọ ya ajụjụ mee ka ife ọ na-alụ doo onye ọbụla maka gọvanọ adịghị eji aka eme iwu niile o kwesịrị ka gọvanọ si ee na-etu a ka a ga-esigo onye ọbụla agawa ebe ahụ ọsị mba na ọ bụrụkwazi ụzọ ahụ na ọka agawa azụ agawa azụ ọsị ka ee e, ife eji wee nwee ndị na-anọ na seneti etu m si ghọta ya na ndị na-anọ na House of Assembly na House of Representatives ụka enwee ndị ga-asị ka atụnee ife a malụ na ife a na-ekwu ọgwụkwọ eziokwu na ife a na-ekwu na etu a ka esi kwesị ime ya nke a bụrụ etu esi kwesị ime ha sị mba nke kwesịrị asị yes ka a gaba na ha akwụ n'azụ ọha nwakwesịrị ị na-ewepụta iwu ọ ga abịa emechazie kpachazie kwuo ka ọ ga-adị ewogalụ gọvanọ steeti one ya anya si ema ee mana ọ dịzi ka mmiri ahụ na-erugharị azụ na gọvanọ chọọ ife ọchọ n'ime o wepụta gwa ha emelụgara n'ihu ya ahụ nsọkwu ama m na onye nke nọbụ imo steeti si na ụzọ ebe nsi nsọkwu ka a na-akpụ ya ọ dịrọ mma ihe mere na ife mebiri na be anyị bụ na o nwerozi enye ozi okwu onwere onye na-ekwu onye ọbụla bụ ka emebe nnọọ ego ba ha kwana mm-hmm. e, e ya akpa si melụ gaba iduzi ya ọtapụ oyibo si after all na na-agbakiri ya ndị be enwe nzukọ onye nụ ya akọla ibe ya ndị anyị na-abịala Igbo kwe

anyị nọ Nsụka enwere okwu eji mara Nsụka ndị gara University of Nigeria Nsụka a sụrụ ya na bekee ka m gbalịala ma gasụli enyi maka okwu ahụ na onye ọbụla nwere ike ijide onwe kwudo ebe ọkwụ mgbe ndị ọzọ niile gbara ya gburugburu atụfuola akọ na uche ha ihe na-emebi asị na ọya ya kwụrụ ebe ọkwụ kwụrụ n'eji okwu ọya wụ hmm? maka ihe m ji na-echeta ihe awụ ledala anya enweghị oge ọbụla a zọrọ elekshọn otu onye na-awụ ọpụta ya wụrụ naanị ya onopos ndị ọzọ na-azọ elekshọn onles ma ọ bụ na ndị niile na-azọ elekshọn bụ ndị ochie ọ bụrụ na ị na-azọ elekshọn na-eji okwu n'ọka ime ka ihe dịrị eh, ezinụlọ steeti gị mma elee ihe ọ ga-awụ ezuru elekshọn ma ndị ọzọ chụpụ gị tinye onye ọzọ gị lọ ọ pụtara hmm. na eziokwu ahụ ị hụrụ iji pụta ekwuzi na ya ihe m ji na-ekwu ihe awụ ji m otu steeti n'ala Igbo enwere a viable opposition ọ na-awa hmm. azọcha elekshọn onye ọbụla ndị niile pụtara lụọrọ gị ọgụ chụọrọ gị vootu mee ihe niile ka etinye gị ma imerihu mgbe ị lakpuru ele ihe chọrọ ka ha nwa mee ya wụ ana m akpọlite ndị niile obi na-anụ ọkụ ka emejie ala Igbo bara politiks ka emejie ka ha si ka o ọdịmma ala Igbo si n'aka ha bịa unu alakpule unu alakpule pụtanụ kwudonu n'eziokwu kwudonu n'eziokwu ịhụ arụ kpọọ ya arụ ịhụ arụrụ ala kpọọ ya arụrụ ala ma ledala ma ndị ahụ kwụ gị n'azụ ha niile ọgbalagala maka ọ dị nnọọ ka ọ na-awụ emechaa ihe awụhụ E, mgba ọ ga-awa atụọ gị na mgba sị na mgba agwụla maka ịgba mgba awụ gị na mmadụ gbachaa mgba ya awụ mgba a na-agba awụ ọ dị mma Igbo niile ọ bụrụ na ọ metụrụ gị n'obi ịzọ inye aka ka azọpụta ala Igbo ọ bụghị na ụkwụ kpọrọ gị ị ga-eme gị gị ịlakpuo ịlakpuo gị ichewe e, afọ anọ ka ịpụtakwa ọzọ mm-hmm. n'uche m ihe ahụ ọ dịghị mma ọ dịghị mma ọ bụrụ na ịma na ebe ị na-aga wee ihe ziri ezi mara na onye meriri gị awụhụ mmadụ mara na onye banyere n'ọchịchị ote a ọtụtụ ndị mmadụ barala n'ọchịchị tụtụrụ ala Igbo mebie n'ịgbara nkịtị ụta dịrị ọ otu ọ dị m n'uche mụ amaghị otu unu nwa na-eche elee uche unu eh, n'ihe a maazị oke ife okwuru na ife okwuru kwụ ọtọ onye onye si na ah, onye nwere ife ọ na-azọ nwere isi onye nwere ife ọ na-achọ ka o mee ka ọ dị mma ekwesịrị ọ bụrụ na asị na ọ bụrụ ya ka olu luru oje ala ọ na ife ị na-alụ aka bụ ezigbo ife kwesịrị ka emee ọ kwesịrị ka ị na-alụ ya aka ma na-eme elekshọn ma ọ na-ada eme elekshọn ọ bụrụzie kwuo onye ọba na-akpuo chelụkwa arụ ịnọ ọzọ apụtakwa kọọla ya ofe ife ka ị nọdụ n'ọlụ nwayọọ ife ị kwesịrị ị na eme wee na-asị na-ekwe ka o si metụ ya sị ka ọlịa aka na ka o si mejọọ ka e ya aka ka o medozi ọfụma maka idozibe ya bụrụ mm. onye agbara amaka ekwu nọdụ arapịa ọ na-emebi ife ị na-echezi mgbe ị bịara edozie ya oge gara aga sị m na ọ bụrụ na eziokwu na ụzọ esi eje ọnịcha nne na onye ọbụla nwere ike iso ụzọ nke ya mana ọ bụrụ na anyị si na anyị na-eje ọnịcha ana nọ nnewi na-achị ije ọnịcha mana mkpọdo iru na-eje ka na-eje imo steeti ọnịcha dị n'azụ m ọ bụrụ na arapụ m aka mụ jebe na mgbe m ebe ebe ọsọ m tinye isi na emechakwa anaghị echiga jebe ọnịcha ome ọnịcha etebe aka o kwesịrị onye fụ m ka m na-eji ụzọ ahụrụ ezigbo ụzọ asị m nwoke na ọ bụrụ ụzọ ahụ mụ na ụzọ ebe ọnịcha dị ka ọ ga-abụ ọ bụrụ na o nwere ebe ọ ga ọkwụsịzie asị m m weghalụ ji agba nke fọlụ ka ọ dịrị m nso mana ọ bụrụ na arapụ ka m mebie ya mebie ya ọ ga-abụzi oche asịsị nọ kịta na ife ni dịkwazi ka egota plen na ya ejinye ọkpa wee jee mm-hmm. ife emebigonu onye fụrụ ka m na-eme ife ọjọọ kwesịrị ịgwa m onye fụ nwanne ya ka ọ na-agba aja egwu bido dobe ya ndụmọdụ ife dị mkpa ọ bụrụ ọsọsọ mgbe a tụrụ vootu nọ mgbe onye abanyezi e ndị kwesịrị ike nkwụcha wee nwee ike na-ajụ ajụjụ dị aṅaa wee nwee ike kpọbata ndị niile na-achị m ndị House of Assembly na steeti maka steeti ka enwe ndị executive gọvanọ nwee ndị steeti House of Assembly ọvara afọ maka iwu niile ọbụla a na-etinye na steeti afọ um, maazị um, odelugị na-enwe teknikal problem eh, eh, unu eh, gị kwubiri ma kwuwekwe oyi na-atụ fonu ya e, mgbe ọ batakwara ịma ihe nkata a na-akpa maka ile anya eche m otu ihe na-egbu mmụọ ndị Igbo ọ dịziele ndị Igbo niile bi n'ụlọ elekwana ihe a ga-eme enwezi onye nwere okwukwe na-enwere ike ịlụ ọgụ merie na-enwere ike ịgbakọ butuo enyi egbuole mmụọ ndị Igbo hmm? ọ na-ewute m na ndị ihe na-anụ ọkụ n'obi maka na ile anya taa ndị ga-awepụta kpọkwa oku ha apụta sị gị ihe na-eme ya mee on the iPod ele ndị eh, na-awụhụ ele ndị kwụ ka emeji ala na-awụhụ eze onye agwala m ele ebe ha nọ a ga-achọ mmadụ achọtahụ mmadụ ihe ga-emebi hmm? ekwelụ m na ndị iPod na-eme ka mkpọtụ ha na-anụ ebe niile ofu mm. ajụjụ ife nghọtalụ mm-hmm. ife ndị nna anyị ha kwuru na azọta ana ewee zọba ute zọba ute mm-hmm. mana mma eji ịzọ ana na legos ka ọ na Abuja ọ bụrụ na be m ka m ma ebido zọba maka a na-ebido n'ụlọ malụ mma wepụ mm-hmm. ọ bụrụ na ndị na-achị Naijiria dachịta kee maka ndị na-achị naanị ife na-ajụ ndị IPOB e eziokwu ndị nọ na Abuja na ndị anyị na ha na-emekọ ada eme ọfụma ncha ncha ekwelu m mana ndị anyị na ha bi n'ụlọ ha na-emezi ka ha bụ ndị ọbịa ọ bụrụ na ajụọ m ha nwa ka anyị ga-ebido na ya a ga-ebido jụwa ha ajụjụ a ga-ebido jụwa ha sị ha kedu ka unu si wee che anyị ga-esi wee bi n'ala ọma ọnụ na-asị na anyị ga-eje ọ bụ na Naijiria kụnye tata sị na ike agwụna ha ee ndị Igbo unu ekwuo na ya anụgo jebezienụ bụrụnụ ndị Biafra kedu ka anyị ga-esi napụta nwa enwe iko a ọ anyị jee ya sị hope ụzọ dị mma n'inugodo ị ga-anaba naijiria na ndị naijiria si ga anyị na gụwa awụrọzi nwanne anyị soluzie ha naba kọọ kedu onye nya kedu ka anyị ga-esi menya bụ ife ka anyị ga-ebidokwazie n'ụgbọ ọgụ na ana igbo ịsị na hope ụzọ dị mma ka onye ndị IPOB ụlọ aka ka onye osi pati ọfụ a ga-afọm ka onye ọzọ gwara anyị ka ka anyị ga-esi menya bụ ife ọkwa na nkịta ọ bụrụ na esi na ị nwere okwu na nya na ife a na-ekwu na ọ ga-enwe isi nkịta ka ị ga-ebido gosi m okwukwe gị nke mbụ ị ga-egosi m kedu onye ahụ ma ọ kedu ndị ahụ anyị ma kedu ndị anyị chelụ apịrị aka mụ ife a na-eme anyị ga-asị ha duru anyị gaba kedu ndị ndu ahụ gosi m ha kịta ka anyị lụọ ha aka ife anyị ejilụ ha aka awụrọ ka eji ewe ha nsogbu ma ọ ka asị ụmụazị ndị ga-eso ha n'azụ na ndị unu ga-enyere anya maka ndị anyị na-afụ ma agwa gị eziokwu ọ bụrụ na mfụ ebe rochas na-ekwu okwu na vidiyo fụ nwa m nwoke ka ọ na-enene ya nnara ife o ji enene ya mechie ya ọ bụrụ onye ahụ ka m chọrọ ka nebe anya achọrọ m ịma kedu onye ọ na-ana Igbo kedu ndị ọ bụ na Igbo anyị ga-asị nekwa ndị a ọ bụrụ na ejebe nọọ ndị a bụ ndị dị ka ha ga-eso ị kwuru wee jiokwu ịma ihe mụọ a na-ekwu bụ na ndị a ma ihe ndị a ghọtara na a ga-ebu ụzọ zọta ala ma zọwa ute ndị a ghọtara na ala Igbo aga eh, ọchịchị anaghị esi n'eluigwe bịa ọ mmadụ ga-arụ ọrụ e ga-eji mejie ala Igbo ka ọ dị mma ha nwa bụkwa ndị ga-awụ ịpụtazie chọwa ha mgbe ihe siri ike enwe onye ga-ahụ ihe ndị na-akpọ ịkwụ na ma ihe ha na-ekwu ọ dị mma ma ọ dị njọ ị ga-etụpụrụ ha ugo na ha pụta ha kwụrụ ebe ha kwụ onye a na-ekwu nwere ife ọ na-eme ee elezi ebe ndị Igbo ndị ọzọ nọ maka mm. apụta a na-akpọtọ ha n'ọnụ ịkpọtọ ha n'ọnụ ele ekwena ihe ngịnwa na-eme ọ ya bụ ajụjụ a na-ele ihe ngịnwa na-eme ọgụ awụghọ ọgụ otu onye ịgbapụta ala Igbo awụghọ ọrụ otu onye anyị ekwuole ya ebe a ọtụtụ ihe dị mkpa wụna ọ gbakọ ọnụ nyụọ mmụọ mmiri ya agba nnukwu ọfụma anyị ka na-anyụ n'otu n'otu enweghị na-anyụ ka ya na nwanne ya nyụkọ ile ihe anyị na-ekwu maka Ogun steeti ịma mmadụ ole wu ndị na-aga China nwere ezigbo biznes ha na ndị China na-ekọ biznes omeaṅa na gọvanọ Anambra Imo Abia elebe ọbụla oshi otu gọvanọ akpọkọọ ha ka ha ha wu ndị gbara ọkpụrụkpụ na China si ha bịanụ ka anyị wepụta ala ngịnwa ị na-eme e, e, e, dịka m si kwubu ebe o si bido wit CKD motorcycle ị chọọ ndị na-eme maọbụ batrị maọbụ ihe ọbụla ha na-eme kpọkọ ha ọnụ si lekwe n'ala ka anyị rụọ pak ana m agwa gị na ndị Igbo enweghị mgbe ndị Igbo ji achọ out. Eh, hmm? ndị Igbo anaghị ayọ ayụyọ mgbe Igbo wu Igbo Igbo wukwu Igbo taa anaghị aga ayọ ayụyọ ọ mejie nye ha si ha na n'elu bịanụ ka anyị nyụọ mmamịrị ebe a ka ọ gbaa ụfụfụ ana m agwa gị n'ihe na-agaghị akarị afọ ise ihe a niile ndị ọzọ na eh, eh, Naịjirịa ndị ọzọ na-eme ọanyị nwa ka ha ga-abịazi na-ayọ biko biko elee otu unu si mee ka ihe na-egbu anyị wụ na ihe anyị wụziwu ike otu onye ike otu onye ịbịa ị na-eme nke gị mụnwa na-eme nke onye nọ n'isi ọ pịrị gị aka ya apịrị m aka ọ naghị ahụ ya mkpa ọ dị ka achịkọta anyị niile ka anyị bara onwe anyị uru ile mgbe enwere e ihe nkata a na akpagbu na-ekwu enwere ama mụ na ahụrụ onye na-ebe akwa federal gọọmenti nyere skọlaship ha ji gaa ala bekee ọ Jonathan nyere ya skọlaship ahụ ọ raha ahụ enyi m awụ Buhari batara ya ga-asị mba ọ otu onye nga anyị enyere skọlaship napụ ya mmadụ niile anapụ ha niile scholarship ihe eji enweghị onye ugwu enyere scholarship enweghị onye ugwu chịtara aja mgbe a na-agụ akwụkwọ ewere maka enweghị onye ugwu gụrụ akwụkwọ napụzie ndị niile gụrụ akwụkwọ skọlaship mana ụnụ ma tụlee mgbe eh, nna anyị ha nna nna anyị ha mgbe a ghọtara na ịgụ akwụkwọ bụ ihe bara uru n'ala Igbo ama na-apụta si lekwe nwa ọ gbalịala ọ na-agụ akwụkwọ bịanụ ka atụ ego ka ejipụ ya ala bekee o mere eme ka ọ na omeghị eme ejipụ e ya ala bekee ọ gụchaa lata ya wụrụ ọkụ na-enwuru ndị eji ha ee eh, ndị mmadụ na-azụ mmadụ ọwụhụ nne gị mụrụ ọwụhụ nna gị mụrụ mana ịghọtara na nwoke a ọ na-agba mbọ ọ ga-abara eh, agbata obi anyị uru zụọ ya mgbe ọkpara ha nọ n'ọchịchị ahụ nwatakịrị na-agba mbọ na-eme ejipụ ya ya ga-agụta gụta ọ ga-abara igbo uru elezie ebe ụmụ ihe a gara gịnị gburu ye hmm. maazị ya dịka latala ị nwere ike chọrọ ịtụnye ọnụ n'okwu a ya amarazị m ibe ndị igwe bekee na-eme ee mana okwu ka ikwu igbo okwu n'ọnụ na um, ọtụtụ mgbe ibe anyị na-ekwukwu ọnụ bụ Ibe na-eme kịta na-edozi biya idozie bụ ịchọtakwu ndị ga na-achị achị maka dịka isi akọwa nwata na-eme ọfụma na gọọmenti kwadie o wee je gụọ agụtọpụ ife ọ na-eme nwụtakwuo ife ọfụ jee mba dị iche iche mụta ka si eme o bulie nlọta be anyị na ọ ga-abalị igbo na ọkwụ na ya ka igbo jisi ma na nwere ya mma onye ga-ewepụtara ya ji n'ọkụ ndị be jizọs anyị na bi ebe a nwoke n'ime befa ka a na-asị ya kedu ife ma egwu kwa ọnwa iwelu egbuchala obere ego tinyelu ndị ụka unu ka fa na wee wee na-etinye na edukeshọn maka gị nke iji eme ya wee si na ị e mụrụ nwa na-eji akwụkwọ kama na na ọ bụrụ na ego a ya na-atụ ga-enye aka na ije na na Israel na ọ nwee nwatakịrị na-achọfu ego ọ ga-eji wee kwụ ụgwọ akwụkwọ na ọ bụrụ na ego a na-eri ya aka ya nyeri ya aka biko na amụrụ ma onye bụ nwata ga-emesịa bụrụ ọbịa nwoke ma ọbịa nwaanyị ọ bụrụ nwunye nwunye nwa ya ma ọ bụ nwunye ya ọdị ya marụ na ya na onye ọgọ emechaa gụọ ọgụ ifugo o wee na-akwado onye afọ so ọtụtụ mgbe nke a na-ekwu si Jonathan rọpụtapa mesịa Buhari ọ kafa si eme maka fa ga-asị ka a chọwa ka o zuo ọra ma amamife onye gba mbọ ezigbo ife abịala ya adaeme na karakta n'ịmụ ife na amamife ee ọ bịa nwere onye Igbo pụta na-asị Ike nọ na ya achaka ka o ji wee na kama nọ onye gbaa mbọ akụzieri ya gee ntị ibe a na-akụziri ya ome ọfụma ya na ebe ndị federal emere ya ndị steeti kwesịrị iwegharị ọrụ onwe ebe njem na ụlọ akwụkwọ njem na mba amerịka ụfọdụ n'ime ụlọ nwere ike ime ya Lincoln University ilu ebe afọ ọtụtụ ụmụ ndị ụmụ ụmụaka na-esi Bayelsa abịa ebe a maka na ndị steeti ahụ wepụtara ọkpụkpụ ego nye ha siba ka unu debe na anyị ga na-ezite ụmụaka kafa na-agụ akwụkwọ na nke agụsị afọ anata so ọtụtụ ndị obodo na-eme ndị mụ ife ndị furu ụzọ ka a na-ayọ igbo ka anyị saa anya saa anya fụ ụzọ wee soro wee malife anyị na-eme ka anyị wee nwee ike ikwudonwu. maka etu mba anyị si aga etu mba naijiria si aga ee, igbo ga ekwe nkwe ka nwee ike e, inyere onwefe aka ma ọ bụrụ na mmanụ mmanụ mmebe ndewo ụfọdụ ga na-asị kedu ka ife anyị si ekwusi banyere ichekwa obodo Ọ na ha ncha maka ọ bụrụ na unu nweta ndị ma ife ndị na-egosi na ha na-agba mbọ tinye ha ka ha gụọ akwụkwọ ha gụchaa e wee nwee ike bụrụ ife ha gụrụ wee nata ọ bụkwanụ na edozie ya bụ obodo ka ha wee nwee ike ịnata nwu. nwere ife ha natara gosi obodo ọ bụrụ ya bụ na obodo dị mma maka ndị okenye anyị na-asị na onye isi awọ na onye nje na onye njeje ka onye isi awọ wee ma ọgwụ mm-hmm. na ya bụ na njepụ amaka maka ọ bụrụ na anyị zụọ ụmụ anyị mee ka ha marụ ka ndị mba ọzọ si nke a na-akpọ coronavirus onye ma ọ bụrụ na ndị jere akwụkwọ anọrọ ya anyị nwere ike na-azụrụ afịa anyị ofu ụbọchị onye mmadụ atọgbuli ada ọnwụọ anyị a na-asị kelekwa ka e dibịa afa na-eme ha Mhm. mana ekelela ichukwu na onwere ndị jepụrụ ejepụ mara ka ndị oyibo si eme ya ha sụọ mhm. suprim ha anụ ife kwuru mhm. enwekwana ka esi kụ amara ife akụrụ kọwara anyị ọha ncha kwụ na nchekwawa obodo anyị kpalụ maka ife gbasatalụ etu anyị si ewere ego anyị kpara akpa nye ndị na-ele efi na-achịgharị efi eburu ya abata ebe anyị na-akọ ọ dịrọ mma kpaa maka etu esi nwee ike ichekwaba nri anyị na-eri ime ka amalụ na nri ide maka na mgbe agha na nyawa ife fịarụ mmadụ ọnụ so n'ife kpatara na nyawa agha gburu ọtụtụ anyị mm-hmm. na ekwute taata bụrụ kedu ka nchekwawa obodo kedu ka anyị si esi nwee ike ghọta ya bụ ife ịfụ na ọchịchị a na-achị na be anyị mana mmadụ niile wekọtara aka ọnụ iji wee mee ka nyawa ife bụ mmadụ ma ị mm-hmm. na-azụ afịa ma ị na-akọ ugbo ma ị na-agba ọgbatumtum mm-hmm. ma ị na-alụ ọrụ gọọmenti ma ọgụwabụ gọvanọ especially na ọ bụrụ na ọgụwabụ gọvanọ ma ọ bụ na seneti ife anyị na-akpa ife mmadụ niile ee afọ m ọtụtụ ndị na-enene anyị na Facebook meenụ ka anyị mara etu anyị si kwujọ meenụ ka anyị mara etu anyị si wee kwute mana a sị na anyị na niile anyị aka enu na anyị na-ekwu amaka anyị chelụ na ọmaka nye ka anyị ji ekwu ya kedu ife mee ka anyị ghọta onye kwue na ife sọrọ nso kwuo ebe ọ na-atọ ebe ọ na-azọ ka ya ọnya ka anyị na-agba ịma na ife ikwu dị mkpa maka oge ụfọdụ um, amara Igbo sọsọ ịkọ ọnụ ọzọ ịkọ ọnụ ma ọ bụ e, ekwusi atọgbọ a na-ekwe ekwe na-eme gịnị nke onye pụọ onye mụta otie n'ife wee na-emekwa nke ọ na-eme maka Igbo na-anya akpafa bụ ucheba mgbe ọbụla ya bụ onye ife anyị na-ekwu tụnye ọnụ ịpụ afụ ndị ọzọ kpaa nkata sivọkụ ka ka anyị ga-esi dozi ife a onye na-agwa na ebe a ga-eme na ebe a ga-eme si ya ngwa ka nke anyị ga-eme daalụnụ ya bụ ndị na-ege anyị ntị ndị ọma anyị ga echichatakwa na abalị ịsaa ya bụ n'isi ụtụtụ satọde nke na-abịa bụ maachị ọkwa ya bụ maachị nke hmm. e, satọde ya wụ ịsaa anyị ebido ee eh, so nọọ n'isi ụtụtụ isi eh, ụtụtụ yes eh, n'ụbọchị asaa tisa eh. na ozi tue na ya elu ọnwụkwa ọnụ ife ọbụla unu chọọ ka anyị kpaa maka ya idepụtala anyị na-asị na ịchọ ije anyị na nke ife dị etu a na ife dị etu ka anyị na-akpakọli akpa ogbụbụ afọ daalụ maazị ọbasi ọ dịka iji okwu ihe anyị kwụwụ ọdịmma ndị Igbo akwa ihe anyị na-ekwu ọdịmma ndị Igbo ihe ọbụla ga-eme ka ala Igbo dị mma ọgwụ ihe anyị kwụ onye ọbụla ọ na-anụ ọkụ n'obi ka emejie ala Igbo ka ọ dịrị anyị mma ka ọ baa anyị niile ka ọ bụrụ ebe ọ ga-awụ onye Igbo shi ebe ọbụla oshi n'ụwa labatalarutu ụlọ ya mara na ha obi anyụ ya ma ọ bụrụkwa ndị ndị ikwu nne m <laughs> anyị na-asụ Igbo ma enwere ihe ịma ndị bekee wa arụrụ ala ma ndị arụrụ ala ha nọkọta ha ekwupụta ihe enwere poem mmadụ dere o teela edere ihe a Uh, ma ndị na-anụ bekee biko asị bridge there a man with soul so dead who never to himself said this is my home my native land. Hmm. elee onye wu nwoke ahụ ala nna ya tụfuo ya wụrụ ihe lara n'ile onye ahụ ọwụ nwoke ọhụrụ nwoke onye kpọọ ọbịa mkpọkọrọ ewere ihe kpọọ ahịhịa ya so biko onye na-ege ntị ụna egele ntị tuoro anyị ugo bịanụ ka anyị gbakọ ọnụ mara ihe a ga-eme anyị ka ọ dịrị anyị niile mma ndewonu ka chụọ na owere nche ọgwụgwọnụ ka anyị ranyị n'ọnụ nke a bụ ikoro anyị ga-afụzi unu n'izuụka nke na-abịanụ eh, daalụ ndewo